Ọlụ ndị ozi isi nke iri na abụọ ma dịka oge awa ahụ Herọd bụ eze tụkwasịrị aka ya na-arụ mmadụ ụfọdụ n'ime nzukọ Kraịst ime ha ihe ọjọọ o wee were mma agha gbuo James nwanne Jọn ma mgbe ọ hụrụ na ọ dị ndị Juu ụtọ o wee jidekwasị Pita ụbọchị ahụ bụ ụbọchị achịcha ekoghị eko mgbe o jidesịrị ya ọ tụba ya n'ụlọ mkpọrọ wee rere ya nye n'aka ndị agha iri na isii iche ya na anọ na-ezube ikwupụta ya nye ndị Juu mgbe ememe ngabiga gasịrị ya mere e edebere Pita n'ụlọ mkpọrọ ma nzukọ Kraịst na-ekpegidesi ekpere ike nye Chineke n'ihi ya ma mgbe herod gaje ikwupụta ya n'otu abalị ahụ Pita na-ararụ ụra n'etiti ndị agha abụọ eji mkpọrọ abụọ kee ya agbụ ndị nche ndị nọ n'iru ọnụ ụzọ na-echebe ụlọ mkpọrọ ma lee mmụọ ozi nke onye nwe anyị ya nso ihe nwukwara n'ime ụlọ nke ụlọ mkpọrọ o wee tie Pita aka n'akụkụ kpọtee ya sị bilie ọsọ ọsọ mkpọrọ ya abụọ wee dapụ n'aka ya abụọ mmụọ ozi ahụ wee si ya kee ihe okike n'ukwu gị yirikwa akpụkpọ ụkwụ sandal gị o wee mee otu ahụ o wee sị ya gbokwasị uwe ukwu gị na-arụ gị sokwa m o wee pụọ soo ya ma ọ mataghị na ọ bụ ezie bụ ihe e mere site n'aka mmụọ ozi kama ọ na-eche na ọ na-ahụ ọhụ ma mgbe ọ gasịrị ndị nche mbụ na ndị nche nke abụọ ha bịaruru ọnụ ụzọ ámá ígwè ahụ nke esi aba n'ime obodo nke e meghere onwe ya nye ha ha wee pụọ gabiga n'otu ụzọ nta ngwa ngwa mmụọ ozi ahụ wee pụọ n'ebe ha nọ mgbe Pita maara onwe ya ọ sị ugbu a ka m matara n'ezie na onye nwe anyị zipụtara mmụọ ozi ya wepụta m n'aka herod ya na ile anya niile nke ndị Juu mgbe ọ ghọtasịrị ihe ahụ ọ bịaruo ụlọ Meri nne Jọn onye akpọkwara Mak ebe ọtụtụ mmadụ zukọrị na-ekpekwa ekpere ma mgbe ọ kụrụ aka n'ọnụ ụzọ nke ọnụ ụzọ ámá otu nwa agbọghọ aha ya bụ Roda bịara ịṅa ntị ma mgbe ọ matara olu Pita o megheghị ọnụ ụzọ ámá n'ihi ọṅụ ma ọ gbabara n'ime ụlọ kọrọ ha na Pita guzoro n'iru ọnụ ụzọ ámá ma ha sịrị ya anya adịghị gị mma ma ọ na-ekwusi ike na ọ bụ otu a ha wee sị ọ bụ m ozi ya ma Pita na-akụgide aka n'ọnụ ụzọ mgbe ha meghesịrị ha ahụ ya ibobo wee nwụọ ha n'arụ ma mgbe o kpupụsịrị ha aka ikpuchi ọnụ ha ọ kọrọ ha otu onye nwe anyị dupụtara ya rịị n'ụlọ mkpọrọ ọ sị kọrọ James na ụmụnna anyị ihe ndị a o wee pụọ gaa ebe dị iche ma mgbe chi bọrọ ọ bụghị mkpasu nta pụtara n'etiti ndị agha ihe mere Pita mgbe herọd chọsịrị ya ma ọ chọtaghị ya o kpee ndị nche ya ikpe nye iwu ka e wee dupu ha igbu ha o wee si na judia ridata na sizeria wee nọgide n'ebe ahụ ma herod na-ebu agha nke ukwuu megide taya na saidon n'obi ya ha wee were otu obi bịakwute ya ma mgbe ha mesịrị blastọs eyi ha nke bụ onye na-ele ime ụlọ ndina nke eze anya ha wee rịọ ka udo dị n'etiti ha n'ihi na esi n'ala nke eze ahụ azụ ala ha n'ụbọchị akara aka herọd wee yikwasị uwe nke eze nọkwasị n'oche ikpe gwa ha okwu ọra mmadụ wee tie mkpu sị ọ bụ olu olu nke mmadụ ngwa ngwa mmụọ ozi nke onye nwe wee tie ya ihe n'ihi na onye Chineke otuto ahụ ikpuru wee tagbuo ya o wee kubie ume ma okwu Chineke na-aga n'iru na-abakwa ụba Barnabas na Sọl wee si na Jerusalem laghachi mgbe ha jezuru ozi ha na-ekuru Jọn nke a kpọkwara Mark ka ya na ha yikọọ jee